ihe ị nwere ike ịmụ kpebie ihe ndị ka mkpa ị ga-amụ anyị na-enwekarị oge a kapịrị ọnụ anyị na-eji amụ ihe olee otu anyị ga-esi jiri oge ahụ na-eme ihe bara ezigbo uru nke mbụ wepụtara ebe ị chọrọ ịmụ ezigbo oge ọ ga-aka abara gị uru ma ọ bụrụ na iwepụta oge mụọ ntakịrị ebe ị chọrọ ịmụ nke ọma karịa ịgụ ọtụtụ ihe ọkụ ọkụ Kpebizie ihe ndị ka mkpa ị ga-amụ, legodo ụfọdụ n'ime ha. Na-agụ Baịbụl kwa ụbọchị. Ị nwere ike iji ọgụgụ Baịbụl dịịrị izu nke na-agba n'usoro ihe omume ozi anyị na otu anyị si ebi ndụ malite. Kwadebe ọmụmụ ihe ụlọ nche na ọmụmụ ihe etiti izu. Mụọ ya nke ọma ka ị nwee ike ịza ajụjụ. Biko, gbalịakwa na-agụ ma ọ bụ na-ele ihe ndị ọzọ na-eme ka okwukwe anyị na-esi ike dị ka teta na ụlọ nche ọha na eze Vidio nakwa ihe ndị na-agba na jw.org mee nchọnchọ gbasara isiokwu masịrị gị ị nwere ike ime nchọnchọ na nsogbu ị nwere ajụjụ ị nwere ma ọ bụkwa na isiokwu Baịbụl ị ga-achọ ịghọtakwu ọ bụrụ na ị chọrọ ịmata ihe ụfọdụ ị nwere ike ịmụ gaa na jw.org n'isiokwu bụ ihe ndị eji amụ Baịbụl isiokwu a agwụla